àwọn mú wọn. kọ́sọ́mọ̀ sílíkù náà bọ́tà iná sọ̀rọ̀ kan wà pútìlẹ̀ pọ́lísítà ẹ̀. ọ̀nà sì náà mú wọn. wọ́n bá ti rẹ̀ jùlọ sílíkù náà bọ́tà iná sọ̀rọ̀ ẹ̀ ọ̀nà sì náà kan wà. àánú bẹ̀ gbẹ̀m nínú búrọ̀ yá káyà di ọjà bí gbogbo àdó. bá ti rẹ̀ ìkùkù náà bẹ̀rẹ̀ ìnà fún dé mọ́. I'm I'm Bruce. Please, now that was not Dawa ya Ego, ego le, ego le de. Ya ba ya ma le gidi na tumbe ego le de ha. Ngwa. Ya wa le ko tuwo di from. Jide ka mo te change. Ambu. Dan wo te change. Ambu. Dan wo te change, dan wo te. Ambu. Baba, baba, baba. Who's this guy? no problem. ihe ga-eme ee eh? soro mbata na yard ka m nye gị ego ịnụ bịa n'ime yard ọga ọga koodu ihe bụ ihe nke a bikwa nsogbu gị batawa ebe na bera ground ya bụ onye mmụọ ka m butelo ha bụ mmụọ ka bụ ịwa agụ ọ gaghị ka ebu anọ m ebe a na-ekiri gị since gị egwuo nwa draiva ahụ mugu iwụkwana onye awụ m oke enyi gị mana hapụ aha m onweghị ị ga-eji ya mee ichetara hmm. m ihe na-eme mgbe m dị ndụ ụwa dịkwa n'ụtọ anụrụ mgbe ise mgbe ị e dị ndụ hapụ ihe nụrụ na maka na ịwa agụụ ha ha ha chepọ ihe nwụta mmụọ ọ bụrụ m na ebe ọ bụrụ m na ebe ahụ bụ afụrụ mmụọ onye mbụsị m drọpụ ya na ebere graund ka m na-ekwu ọsị mbataba n'ime ruum ebe a were ego chukwu mekwa mmadụ ebele n'ọrụ ahịa ị ebe mmadụ na-enwe ruum n'ime bere graund mmụọ welcome, Malam, welcome. How are you? Yeah. You want me to loud? You get me loud. mẹ́ta ka anyị chọọ n'Owerri maka na unu nakwa na-eme ya unu achọ ezigbo friji zụta wete weta mmanya jụrụ oyi achọ e, semi oyi wete. oka where you dey go you never pay me money o oh. oka mala if i don pay you money na tie ego isi ebe isi ebe oka please money isi ebe ka m na-ajọ gị oka give me money onye nke ahụ <laughs> Look at it. Imaya jege me. Papa where you are no Come on, Baba, let me get that useless man. Jonathan, go. Jonathan, go. No salary for you. Jonathan, go. Mafia. I'll I'll kill somebody. Jonathan, go. Kebebe, you are fired. I Ejabata tu a bogra. Nonsense. Check check it out for me. kɛnɛ ye a dɔrɔn b'a b'a fɛ kɛnɛ a dɔrɔn b'a fɛ kɛnɛ ta wɛ bɔ si wɛyi gwan a ko mo k'u nɔ nkɔ ne t'a kun ta kabi bɔ si wɛyi gwan ta u kɔ ko e man kun u k'u nɔ e man kun u kɔ mini e man kun u kɔ lɛtiri e man kun hɛn common sanitation money ìtɔrɔ e kun ma bɔ ba ne nɔ nu hɛn mɛ maa ti n'o wɛ nye yi nɔ bi ko cɔlu ma e ta kita kita kita. papa papa ɛɛ ɔba ɔba segin ta ye. Hmm? nyetụ tom taịm ndị mmadụ na ihe anyị na-eti na ọ ga-adị ka onwezi ihe ọzọ achọ nke ụwa niile ụwa niile bịakwa nnụrụ ya tata chukwu naghị akwụ m ụgwọ ụlọ nke mgbe afọ atọ achọ nke ụwa niile nụ ya ife ịchọ tata m na ya dọbụ dọbụ papa biko wetu obi eh, ka anyị kpazie akpazie eh. kedu ihe ọdọ ị ga-ekpazi ị ga-egwa nnu kedu ibe ọdọ kedu ibe ọdọ tata na-abụrụ na ị ga-aba n'ime ụlọ nye m ego m i need my money kịta kịta ọdọ karịa ma ofu onye buru ụzọ ruo n'igwe papa papa megburie nwe m ka anyị kpazie akpazie enugo biko ihe ọbụla dị ọkụ ga-emechakwa jụọ oyi ọ dịkwanụ njọ taa o nwekwara ike echi ọ dịkwa mma ọ dị mma lie anakwa eji ụtụtụ ama njụ aka na-ege m ntị taata ọ dị mma buru lie jụọ eriri wee jefe ụmụnna anyị n'afọ nụra nke ọzọ mmemme na inyesi ama ego abụ na mmemme chọna akpana ngị obodo isi bịa ibe nke a karịa papa ọkwa n'ọgụ ka ị ịbasị m this morning e, e, e, ịma ọkwa n'ọgụ a sị gị wetuo obi na ọ ga-emecha dị mma taịmụ nke mbụ ị nyere m akwa ọkwa ọkwa next week na-abịa abịa na ma maazị taị na inye m ife na akọwalụ m mụ bụ landlord ya nwezi uche ị gara ile kalenda ọ next week ka m nye gị date biko zianụ n'anya ndị Igbo si n'ukwu bịa na ịtọ ọtọ ịchọkọ ọtọ ịchọkọ ọtọ ọga atọ ọka ntọ ngwa chalụ n'ụzọ na chalụ nụ mba n'ime na ife mfu mbulu ele m tozu dị mma ngwa ọkụ ikpupu m okpu n'isi imezugo imezugo taata mụ ka ị na-esi ala anya wee wepụ okpu n'isi ọ bụghị ihe ọjọọ ba n'ime na okpupụta okpupụta wepụta ego

papa ị na-enye ya n'ihu si nkwapụ ọsịsọ nkwapụ kwapụ ọ bụrụgo tolotolo elu mbe nsogbu na tolotolo nothing spoil nyetụ m obere obere ohere ka m were akpa jee akpa kwakọrọ ife kwakọrọ ife ozu na ndụ o nwere ife nwere ike imenwu ụgwọ ọkụ ịkwụrọ ụgwọ eletrik o nwere ọnọbụ mgbịrịbi ya emenwu ọ bụrụ nwa ka ịmụ ọ bụrụ nwaanyị ka ịnụ ee ọ bụrụ nna ya ka ị na-enye nri nke na-enye nne ya nri anụ ọgba nwe na strok chọọ igbu nne ị nọdụ ebe a nema aha bọyị mek ikwe oyi re nda ụmụ nwaanyị niile bịa ba afa bụrụ ụmụ ajadu mma gbaba ala n'ọnụ bụrụ ibe pụta ba akwapụ ala ayi kedu ife anụ ebe a ọ gịnị mba

ọ naanị m bi ebe a ụmụ nwaanyị na-akwụ ụgwọ ụlọ m na-arụ ihe ụmụ nwaanyị na-arụ mechie anya gị o nweghị ihe ga-eme ka ị ghara ihe na mọchụarị n'ụbọchị taa obodo ọrụ ụgwọ jiri jiri ọdọrúgbó warawara òbòdè dọrúgbó jìrìjìrì òbòdè dọrúgbó warawara òbòdè dọrúgbó jìrìjìrì òbòdè dọrúgbó warawara òbòdè dọrúgbó jìrìjìrì òbòdè dọrúgbó warawara. olóòlù ti ń pèsè sí wọn. ọbẹ̀ kí ni àti mi. ọkùnrin kan sọ̀rọ̀ ìgbó egwu a ọdẹlugo wàràlà. nwoke máa máa kpọrọ ife ọ na-eme. chere chere chere chere. ọdẹlugo jìjìjì na ọrụ egwu yi. egwu iji wee nna. gbawa sí ẹnu. mmadụ ma gbaghị ka e ka m na-esi gbọọ. nne gị ọzọ na iru ala mmụọ o doro m anya na ịma nke ọma na ị na-aga ewu brand new tenant mgbe ahụ kwana ka ị ga-ahụzi ihe tenant na-ahụ maka ị ga-akpọta witness kpọta shọti ana amakwa m na onwe onye ma gwazie m onye ga-ahụrụ gị witnes na shọti everyday aga m anọpụ ihe kpee kpe ekpere ikpeazụ o oh. maka onweghị ihe ga-eme gị ghara ihi na mọchụarị n'abalị a na nsọ na nsọ <laughs> Saya bola cik. Mana mana macam tu lagi. Yo palawa, palawa. Asyik ada orang important talk with you. Eh, important talk. Adi, adi, adi, adi, panam. Adi, oh my god. Oh, panam lot go. Huh? Tell me, the man, the man won't kill you like this. Oh, panam lot go. The man told me because you can't work Papa, ay, Chineke na. Huwag na mbode ng ngre ng dekanyo. O da, Ọ̀gúnlódà kẹjọ ẹ̀mẹtayẹsẹ ẹ̀mẹtayẹsẹ ọ̀gbádẹ́gbẹ́ tó sọ pọ̀sọ̀ tún lé igi pítsá nọ́là gbọ́n gbé tsọ̀rọ̀ papọ̀ gbọ́. bọ́tú unu eweli iwe unu unu unu unu ụkwanụ ole unu ụkwanụ ndị. Chere mọ ndị ọ bụ n'unit dọwara musisi enyi nwoke o enyi anyị. Mosi unu na-ekwu na Mosi ma maka iji unu bịawa. Ebere ha bere ime bụ ka ebe a mimira lord gi akyerɛ bɛbɛ mɛ a mɛkyi yɛ no ɛmɛmi nɛ ya nfa tete sɛ ɔkɔ ayɛ mɛkya ya ɔfo gi no ɔno aba ɔno bi tɛgi so. ole n'otunu ole otu ole mgbe ole otu eji eme ya ole otunu chi chọọ ime ya. cool down chill. ego ole ka ijide ma. ego m jide ma. ego m ji ya gbalitekwara. money at two thousand five. So 2005, kids this man? one. Yala chore da kara kana kwa kana yam dam tete. Sika me biegi ka aro. Tire ma gwage. Iji 15. Iji 15. Emi mi la da emi mi landlord. Emi mi ti mo on solo. One pan that is. Ya ka wa kwa. Emi ta tu tu wa. Mo di lo so. Obo wa sa na sa na be. Eh. Ti le picture wa. O ma na di so bo so. So, mm mm mm. Mo te 15. 15. enye ya nata ya risiti 25 ọfụma nsogbu ga-akwụ m eh. ga-anata ego nnata ego nnata risiti eh. bụrụ ya nne gị makwa onye na-ekwu ndenze ọdịshi ọdịshi bakasị ndị nze ịhụ ọnụ esi ebe bakasị eh, ngwa ee lee n'ihe anyị ga-eme ugbu a unu ga-enyere m aka unu ebidole ebido ọ bụrụ ihe dị ka echi na nwanne echi unu amanụ m ka m nwee ike gbagharịa ọsịsọ mgbe ọ ga-adị ma ka m gbagharịa ka echi na nwanne echi hmm. because anyị ga-eme the man ikela nwa dada kedu eguzoro nsogbu ga-agụ anyị ere ụtọ ọfụma Odnosi. Eh. Ana. To, e. Eh. Ana. Abatenziano, odeleży. Ma wakasy. Darije, darije. Idenza. Olebo ọ́fíìsì unu nọ kwan. Ọ́fíìsì. não nsogbu. Nchere ọ́fíìsì anyị. Amecha wetara gị leta, invitation leta, ka ị bịa kuma ebe ọ́fíìsì anyị nọ. Ka ma ifi ile fọm. ọkụ bi na ya dị m bi na ya dị m mmezie ya ife mmezie ya ife mmemme ya ụbọchị ọzọ ebe dị vacant house ọ na-awụ ọsọ ọ dịkwa egwu kee ka mmadụ ga-esi biri n'ụlọ mmadụ fọ monto monto na-eji ụgwọ ụlọ mba otu na-acha ka anyị odu aka na ka wee na-eri nri n'ụlọ ha kwapụ ha kwapụ kwapụ mma afọ ya in fact next time njekọ n'ụlọ m aga m eji kapịnta mekezi na mkpuchi eji osisi kụchi ụlọ ahụ niile ọ bụrụ na ya na ụmụ ya nọchi ụzọ kụkọta were kapịnta kụchie ha ncha niile ọ na-etozi ogologo ka ife gbaa okpo omemememememe anya mmazụzụ ụmụazị nọ akwụkwọ. ara na ayị ha ọnwa oh, ara na ayị ha dị a ụlọ na mbịa obodo anyị zụ ndala. ala stupid mmụọ a na-agba ya tata ka na-agba ntọntọ ụlọ na obodo anyị zụ ndị edebego m mesie ha ike debelụ m ife ahụ ọ bụ ihe nwere ike ime mụ na ndị esi arụ ụmụ ka anyị bụrụ anụ n'obodo a ọ gaghị eme um, nke zoni nsogbu adị abụghị so nsogbu adị ọnwụ ọnụ ụla risiti kwa ọwụ risiti bụ nsogbu sansam ịhụna risiti egbuo mụ na abụọ anyị ewu risiti na-emụsisi edewere gị mgbe ọ chọrọ onye gị mgbe Eh, mosi mosi nu ebe unu ga-enweta mosi ama ama na emecha ya n'obodo a ofugo n'ụzọ okpupụrụ gị stret ọ na onye na ndị emekọ ihe life and yes a moses moses thank you sir ah, unu

ọmụ. no ụmụmụọ ụmụmụọ no ka m na-egbula ma chọkwa m ịnwụ ugbu a kama kpọrọ na nwunye m kpọrọ ịnụ onye gị ka gị ọ bụ gị biko ụmụ mmụọ don kill me i don't want to die na achọkwa m ịnwụ ugbu a biko enwere 10,000 naira nnata na rent ka m gaa wetarịa unu biko ọsịsọ wetego ugbuo weta gbuo bifo ama ihe ji zụta ebe a Hey! Akwụkwọ ya!

nabaza nubunu naba nala monu lwe ne chenje o ela eh Sọ, ẹ lọ lọ. Ẹ lọ daalụ chineke mekwa ọfụma mbịa mbịa nwee n'oge dị mma ee ọ hụkwa ego m aka m bịa ọ dị ije dị n'ọkpa ka ijebekwa ebe ị na-aga chineke ego ụlọ m ego ụlọ ka risiti nke m ịhụ ndị ịhụ ụmụ nze abụọ m nyere ego ka ha nye gị dis month ọnụ gị ka isi na-abịa ugbu a ọkụ ibidokwala ọdọ 15 nwee enyi ọkụ ọkụ ịbịala ọdọ ọkụ ịbịala ọdọ

na ego ha ga-ewe. n'isi ụtụtụ a ka ụmụ mmụọ na-abụ gị akapụ 10,000 naira o nwere m ndị bịara ebe ahụ asị na ha wee jenti gị onwe otu ha si kwuo okwu nye ha oke m ji 15 ibi ka m hụrụ iji risiti m che ma ọhịa bịara ka ị wetara m ọ bụrụ na ụmụnna anyị si obodo unu zite ndị nne gị na-akpọ ndị eze nze felụrụ be m ego nka m na-ekwu kedu mgbe ị na-enye my money ngwa hapụ bụ na ị na ọnụ ụlọ gị ka ị nọ hapụ this evening ka m hụ ha na taụn ka m nata ya ego mana i awọndakwa asị anyway ka m ka m hụgodi ha ịmanụ ndị ji enye nwata ọ bụrụ na ụmụnna anyị si obodo bịa inyefa 1005 jee na alụfa achọrọ m ego m na mgbede this evening you say this evening this evening this evening n'uruchi ahụ this evening ama agwa na aga agwa ochi ntị na yesu ka mụ ndeke ka m ya afa ji aba hapụkwala oke mba oke mba enwe uru ọ na-aba mgbe ọbụla egbuo akpa akpa obi ya ọchụ ị na-egbudi m gị gbuo nke m dị ọwụ ndụ ah, ah. mee nke a mee ka nweghị ha ga-eme ya adịghị mma gị ji ndị nze abụọ bịa anata m ego anatacha ego gị na ọkwa gị ihe dị ihe ire onye na-enweghị akọ na uche ọ bụ onye mụrụ ya onye na-enweghị akọ na uche ọ bụ onye mụrụ ya Mụọ na-eti onwe ya Atakata abụsị ya ihe na afọ na-egbu ụsụ ụmụ ihe ọ jọrọ na njọ were aba na akpa ụrị ochie dịka m uru ọdụm gwerere enyi dike o zuola enyi ozugo ka m kedu nke ka m gị na-asị m ka ego ihe ihe bịara ọgwam gwam gwam ka ego dịrị ndị nza abụọ ga bịa banata m ihe enwe enwe ndị nza abụọ idiri ga bịa banata m 15 nwa so ịba ikwuole 419 onye ka m ji etu gafere ime ihu ka m wafuru n'ihe bụ na-etu m ha igwu m onye na-etu m ha ị na-etu m ha n'ihi gịnị laịlaị arụ a nụrụ n'elu nyu na-agbakwa ijijigharị na nrọ ka ọ na e, ekwule nke iru ahụ maka e, e, iru ga-adị abụọ n'obodo iru ga-adị abụọ n'obodo ọmụmụ ndị nze m ga-amakwa ha ndị nze mmadụ abụọ bịara nga oke gocha chichi ha mara mara landlọd mara ebe m bi achọpụta achọpụta nchọpụta achọpụta na aka gị dị ihe a achọpụta achọpụta na aka gị dị n'ahịa mosi osi mara ndị ya ma ka ha aka ndị enye kịta bụ ka anyị pụọ na iro jee chọọ ndị a achọ ha ha nweta nweta e, emezi ihe bụ maka nwa ka ha na e gị na ha abụọ mụnụ ga gị wetara m ugbu a ugbu a ka a na-aga onwekwe nye njem na a lekwenụ m anya m ji esi ji anọ be m nọpịara mkpụrụ ihe onwe nke a na-emeji taa ka ihe niile ga-ọ ka anyị kịta ngwere ka anyị pụọ ngwa ka anyị jee chọọ ha ịma ọfịs ha nwa ekwe ndị mma nweta anyị na-aga n'iro nwa nwe ebe anyị onye na-achọ ihe ji na-akpagharị na main road na-achọ ego mfuo nsogbu dị ego mfuo obodo ha ga-abalị abụọ twenty naira twenty naira kí ni. lọ́gọ́gùsà lọ́gọ́gùsà

arịba nye ten naira tupu na na ọ na asị adị ole ndị ihe a furu obi a na ten naira nwa dị mmadụ nwa chere twenty naira okwu m nwaanyị hapụ ya gị mgbe okwu m nwaanyị a na

ekwepụ ụgbọ ma akpọnwụ na ahụ ekwepụ ụgbọ ma akpọnwụ na ahụ ewu oh, gị ahụghị niile aja aja ebe ka isi onye ọkada o si na skurudu eburu m rute ebe a uwe kwete naira anyị kwekọta m ga-akwụ ya ọnụ onye ọkara wee nara akpa m si na 20 naira wepụcha m nana na ntụ esi m wee mụmụra bụ m asọ mmiri wee ni ma nyangula ni mo. Jesus Christ. Ojere onye ọka na-emecha ihe niile la la la ị bịaghị bịara kpọọ m ebe ka ọ ugbu a. Ọ ga front yard. Front yard. Front ka ebe a. Ị na-ekwu n'okwu kemgbe bịa bịa bịa onye ọkada nọ nga. chere chere chere chere ọ bụ ebe ahụ ugbu a gwa ya na ihe ahụ ọ na-achọ n'ukelu na ọ ga-ahụ ya n'uke ala ugbu a na m sị ya nara ndị ada anyị shọvel chee ebe ọbụla dị ya mma gwuo saiz ala ili ọbụla dị ya mma maka na o nweghị ihe ga-eme ka onye ọkada ghara ihe na mọchụarị taa ịchọrọ ibu ibu ka agba ọsa ihe ọfọ afọ ihe kịta ihe afọ ọgụrụ mbọmbọ atụla ọsọ mmụọ nkị ewu nama torotoro na-edi iji ọka ebe a ewu ọsa nọnsens olu le bute ko n'ale ale amu. kirisi wɛn onye bụ netinye n'aka n'aka ọgwụ ihe esu mechie ọnụ ugbu a ọga amataghị m na ọgụ nwa good afternoon sir ka anyị nwere ike ịhụli anyị ga-ahụli biko asị m ka m kelee gị chukwu ga-agọzi gị chukwu chukwu chukwu abịa m na-ekwa na-eme mistake onye ọbụla o kere o nwere ihe o ji kee ya biko um, asị m ka m ka m kelee gị Eh, ọwụkwa n'ọnụ ụmụ nwaanyị ma ọnụ ha na-agbata tata tata tata tata ya dị ka ọwa anyị nwawo ndị nwaanyị hụ ya anyị ebu ụzọ leruo anya bifo mara otu eji eme ya biko eh, wetu obi ehi ọzọ nwara anwa baa ọkada na-ejighị ego wepụta ezigbo aka ibi ma ike egbu ya egbu ga egbuo ya after all nwaanyị wuke m wụrụ uke gị wụrụ ka ọha eh, onweghị enweghị enweghị m mụrụ n'ime awụ m onye nsogbu jụọ ndị nebọ m biko sa thank you sir Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. na ahụ bụ onye ya Afụla m otu si ele ọvụ m n'anya mere iji wee fụ ọka ibe gị ọka ibe gị kwụọ onye ọkada wee were mma gị tụba n'ime ọhịa mma ike ji wee berie egotisi ebe ọ kwụrụ chọt you are a big disgrace to your fellow men ihere mekwua gị ihere wee mee gị ụbacha n'ime afọ gị ọka ibe gị chọta ya you are a very very big disgrace to men yes come here come here man whoever saw idiot contractor onye onye onye love ịmakwa inwe sense anụma anụ big fool ka ịwụ lekwekwa ka m ka m gwa gị ya rụkwa gị ọnwụnwa ọrụkwa gị tọọchị penyekwa ya anwakwala m ụdị ọnwụnwa ọzọ na ndụ lee onye isi m gaga abụ onye nwere akpụ obi nwa akpụ afọ emekwa agbazie nwoke ahụ a ga-eji eje kpọta ma nnọ gị kpọpụta ewu si ya bịa bịa eh, eh, eh, fezie nnama ewu ewu ewu ịwụ big food fool love love ịnwena kọntraktọ kọntraktọ ị na-alụrụ gị ọgụ bịa bịa Mike Tyson ekpọkwadịrị ka ọ bịa lụrụ ọgụ gị chụkwa ma riele ya kemgbe 2 days love love love ara ara ara ara ara ara ara gbagbukwe ka ọ zụpụ m n'iwe ọzọ gị ebe ọzọ idiot Eh. nonsense ịbụ ewu agbụrụ ọjọọ ihe mmadụ ibe gị mugbu ị ga-eri ya mmụọ ire mmadụ ibe gị mugbu ị ga-eri ya mmụọ dekwa ndị polisi o ọsọ ndị polisi na-abịa ọsọ ga onye na-enweghị akọ na ọ bụ onye mụrụ ya onye eh. na-enweghị afọ na uche ọ bụ onye mụrụ ya papa ị gara kpọrọ m eke na papa ah! ya bụ papa sori maza ya bụ papa m abụja mkpọ ndị eke idizabụl ya so papa ị ga-akpọ ndị eke ee, eh? eh, nwoke m achọghị ịzụ ugwu ugbu a n'ụlọ ọrụ anyị n'ụlọ ọrụ unu papa ị gara m ndị eke eh, eh, kpọrọ ndị gị ma eme ya ozugbo ozugbo <clears throat> nsogbu adịghị nke ihe na akara ka nwoke ma ji anwụ na onwere ọkọbọ ịkwụ ego mmiri a na-akwụ na ya dị onwere ịkwụ ego ọkụ latrik onwere even sanitation nke ndị law enforcement dị ka unu tinye iwu na ya ọ jụ n'ọma nkwe na-akwụ ụbọchị ebe ahụ na-alụso ọgụ ibe niile na-enye nsogbu na ya adị ya bụ nyanwa papa gị gị gị ka obi ga kpọrọ m ndị ndị ndị eke ka m gaa jikere e, e, egbuna m oge ebe ahụ oge ego ego na-ekwu na ị nwere ka ị ka iji ebe ahụ na-anwụ akara na tombo mma agbabagharị mma agbabagharị n'ime mkpọkọrọ ụmụ ikolobịa daguil ụnyaahụ nwoke na ibiara ara bụ n'ọnụ nwoke na ibi ara bụ n'ọnụ olene na omenụ mmetete nya ya apịtị ka arụ inara enweghị m mee ngwa ngwa hazi ya pụọ biko ma sụ na-eche kikwonu m na-eche na nka ya esi nọdụ na-eme mmadụ mmadụ na-esi mmụọ mmụọ mana ekwesị ime ka mmadụ mmadụ ke ka ya ezi nọdụ aba na esi taa

unu ma lọlụ unu na alụ alụcha ya ọcha oyibe mụ onwere kwana nsogbu dị ọfisas eh, fem bụ na ọbụ na anekwana anya ihe ọ na-amụ ka ala bịa ọgụnụ bịa bịa nsogbu na jiri ọfụma jiri ọfụma ọfisa ọfisa so ọfisa agbana arúgbó ní ìjọ ká. Sẹ́ni lu àná. Elugo pọ́ọ̀fù náà di à. Àjọ máa ń arú. Ok, elugo mi, elugo mi. Okùnkùn ẹni ẹ̀sọ́ kún n'isi. Ah! Oh. kpata m agba ọ dụ kpata m mba mba biko tuleme eh. ogwu enu nne ndụ nwa m nwa m egbula m egbu egbu egbu egbu Otto buat, Otto tak buat, tak buat. Oh dia nak nandu, oh dia nak nandu. Hey, hey, nom, nom. Otto buat nume, Otto buat nume. Mọ́sí. Mọ́sí lọ yẹ̀ náà kọ́kọ́. Ẹ̀ẹ́ ok. Dáró. Mọ́sí Mọ́sí. Àjọ àná lé n'anya. Draft eri eléyìí sí. Ten naira for one. Ten eh, naira for one? Oh. Ẹ o. No be three for ten naira two. ó tí o ó tí o. ó tí o two two ń. ìjàbẹ́ you dey buy. Mm. is is sweet. the sweet. Eh? go pay am side and shit. I'm more somewhere ever. Oh well. Twenty nine I knew. Ah! Hey, three more quick. Hey, three more quick. Moses, you three more quick. Name my son tiwere mo pe mo etiri mo pe mo tiwere mo pe mo mo sì sí n'etiri mo pege o ye tiwere mo pege o itibere mo pe kanna tiwere mo pe kanna mo n'etiri mo pege o ya ni mo pe ilé tí ní mọ̀ pé kí ọmọ sì sí tí bẹ́ẹ̀ mọ̀ pé ká ná ìjẹ́ asọ́pọ̀sọ̀jà ní mọ̀ pé nonsense àwọn èèyàn ti ka májà ẹ dùgbò mọ olú. madam ebe dị ka ị na-aga agazito m orenji ndị a olee otu m ga-esi nọrọ nga aralụ orenji atọ ka anọ onwebeghị ọbụla m nụrụ ụtọ ya ebe ebe na-agakwa azụta orenji ga ebe ọkwa ebe ndị ọzọ na-aga azụta ka ọ na-awa ti iche ebe ọzọ gị iche iche ebe ọzọ eh? mi ò gbọ́ make you talk am for english make i hear wetin you na. Ah, mi na-anụ igbo mi na-anụ igbo ka ahụ ọgụ maka ọ gbasara lee ka ngwa gị ịchọ izu orenji ga ebe ebe ndị ibe gị na-aga azụta ga azụta m gafeta nga ụbọchị ọzọ gị nwere orenji na-adị mma ji mebie m ihu ị ga-ama ụdị mmadụ m nwụ ị ga-aga ebe ndị ibe gị na-aga azụta orenji ga azụta ị ga-emebi. where you come dey go now. you dey rake you dey comot you dey lick you dey lick orange you no pay you wan to dey comot pay me my money jàre. ìlọpẹ́ ni wọ́n yẹ kan. àwọn olè olè burúkú olòṣì wo fún mi lọ́wọ́ mi jọ. ìlọpẹ́ ni wọ́n àwọn àyẹ̀ o ẹ̀nà ẹ̀nà ẹ̀nà ẹ̀nà àwọn yẹn. my friend wetin wan na what is wrong with you. kẹ́ni ẹ̀ kì í sọ̀wọ́. wọ́n yẹ jìbá kan àtàlásà kí yìí kí yìí. wọ́n ń dín sùn wọn àlọ́ kò ṣe é lọ́rẹ̀ jà kìtì ń jẹ mẹ́rin ká Igbo Igbo can can. I'm doing that now. Igbo Igbo can dance something here now. He suck the first one. He no complain. Lora Second one. He no complain. The mm-hmm. third one nko. He no talk. Na now we don talk suck this first one. Now he wan come dey complain. Anima so. Anima suck on first one. Give me my money. Fún mi lọ́wọ́ mi jàre. I borrow you that now. You never bring trouser. Lẹ́yìn kàmgbá kí gẹ́ntì. I suck. Kembu. Màá mi gẹ́ ewu ewu na-achọgharị nwaanyị ga-ama a na-ekwu sọkụ nke mbụ jee na nke mbụ dị mma ọ dịghị mma sọkụ nke abụọ jee na nke abụọ dị mma ọ dịghị mma sọkụ nke atọ jee na nke atọ dị mma gị pụta na agbawazi ọna hapụ hapụ hapụ m na traza yo yo atọ ụtọ ọ tara akị kanel Where the woman and money now? Who show you there? Isu. Where you there? Isu. Onye kpọrọ gị. Gaa were oche. Come on. Do you Don't you suck this one? Mm-hmm. Suck no first one. Oh. Suck second second oh, one. Now. It never bad though. Oh, oh. don't come suck full your belly now. You come say say it never bad. When you bam, you go bam. How you compare? When you when you compare? What the other is not sweet? Oh. Why you don't go buy the sweet one? I don't go buy. You don't do. Orange taraki is is chop kernel. Orange chop kernel. Don't give on one ladder. Don't give on one naira. Don't buy the one with sweet. I'm not your onye gị ewu iwu onye ị na-eme gị i go deal with you because of all this fuck up now i go tell you say soldier for 23 artillery brigade ụmụ ohi ọgwụ shezu anụ oshi agara ebe niile that is what is your name. let am go turkey ole no fit turkey again. ah madam me paper there inside that place now. me wait wait place i get paper. my aha m hapụ maka na traụza aha m bụ ọsọ ọsọ ga-eme you go pay me my money finish today yeah na go leave you ọsọ ọsọ ga-eme what is your surname sọ awụ m onye kapịnta ma onwe sọ mma m mara ụdị ya so enweghị ihe ịma ga na-ezoro ohi na-akara ebe niile what is ka aha nna gị okay the father's name. aha ah, nna ah, m aha nna m idela ọsọ ọsọ ga-eme ọsọ uh-huh. ọsọ ga-eme ugbu a ugbu a eh, ugbu a ugbu a uh-huh. u U. ole ole na nkọ ole wọ ee ẹ kọ́ bàkí o na yóò kọ́ bẹ́mi dá mọ̀ni ìfẹ́ ìdánwò ole ti sá lọ na go pay me my money, wo àmọ́ kò lífi o. you go pay me my money today na you make am run you no fit run pay me my money something. Fẹ́mi màmá ní jọ́lẹ̀. Fẹ́mi màmá ló sọ pé láwọn yẹn. Wọ́n ti wọ́n ti lè lọ. I no go gree o. You go go find am come o. You go go find am come o. Let me know. You go go find am come o. Come o go find am. Bàbá kò lè, ó lè, ó lè burúkú ó lọ sí. Why you people? Energy gives another head. Go ahead friend. No be a friend. Which one be my friend? No be a friend. <laughs> I didn't know say na my friend. Na where you come, no call your name. This one say him be Onyame. Which one we there now? Onyame and the police, which one good? I don't <laughs> make I take one. That's why before the game, come on. <laughs> Nah. Eh, you go take one. You be on your show. No, you go take one. Oh yeah, my guy. ihe a ga-ebie olee mgbe ihe a ga-ebie Mọ̀sí kúndé egwu egwu dịkwa n'ihe a. Ịgbakọrọ ọsọ orenji. Jesus, no dey no no no dey hypertension in na in na. It is too much. dị anyị ka echiri odogwu ka ebu nna nwanne m nwekwa ebe si chụwa gị ọkwa ebe nke na nwaanyị oroma mmeri metara ebe ọ ka m wee sowe gị isi ebe ahụ gị dị ebe nna anyị siri ike m e okpu ezigbo agafu ezigbo mm-hmm, agafu kiri m na nke gị eh, ọ egwu n'ole mgbe ihe a ga-ebi nyere m ma ocean ya na money equivalent m ihe nyere m ma ya money equivalent m mbọ ịma nyezi m yeri sọị ma na m ehe na ego m nwetara ebe mgbe m na-abata ebe nwere gị hụrụ m ji Kedu ka isi eku ume ụgbọ m na saịdị ga ebe n'isi gị na iji akwụ ụgwọ orenji orenji tara akị ehe na gị jebere ebe ahụ onye gbugbere agwa ya ṅụ mmiri ọkụ mgbe iji ebe anyị nwaanyị si nwalee ọwụghị maka si ụmụaka ka eji e eji iwu ga-emebe ah. ego adịghị ọ dịghị wa ọ dịghị enweghị enweghị ah. m ga-eme tata ihe a na-agbara ntị ada agba ya n'anya <laughs> ejikwa m ego egwu egwu nke ịmakwu na ejighị m ego egwu egwu ejiri m ego egwu egwu ihe enyekwa m ma ọcha ma ọ bụrụ isi kwada ihe enye m o nwere ike ime ihe dịrị unu apụọ mbara maka ma iji iwu oke su unu ọkụ nwoke m nọrọ ọdụ chekwa mgbe ị na-etikwa mgbu lekwa mana so n'azụ na-abịa onye ahụ jiri oge so abụ onye amị ekwe ma o nyere ya identity kaadị onye amị a ma akpọta ya ya dị o ka ha eri adị eri onwe ba anyị bịara ya dị na-agba ndị m esoghi ga wọn ga wọn wọn ja wọn bi wọn wọn mu wọn ma ọga fọọlù. ẹ mọ ihe kwesịrị ime nwa ja ya kịta ọ fọọlụ. Wonderful the kind pillar when they put for this house na wow oba people sabi to build fine house to god. wetin you think say you dey look here. oga i sorry i dey look dis house just like dat abeg you sorry for me. Uh, you don finish o <laughs> you don finish be dat o you don finish o. me bafroke oga abeg no vex i come from ikoro efanga come to buy something for Oba here. I no come for look house here. Mm, you are from Ekota Afanga, come dey look house anyhow for this town. Yes, okay. It is saying that so other people dey look house anyhow for this town. Yes, eh? <laughs> you go pay your looking house fee. Abi you don pay? Sorry, Oka, I never pay. Uh -huh. Na uh-huh. we are dem dey pay am. Uh, officer! Sorry, sir. I'm lawyer, sir. What did they happen? Uh, this one got office or uh, gas station to put money here question him. So you want this station before you go do the thing where you supposed to. You want each office before you go pay your looking house fee, eh? Okay. No be waiting. I, I pay, pay, and pay. I go pay, pay now. Pay, now. Pay, pay, pay. now. Your money now 150. But wait, you. Oh. How many house you don't look? Ah. Okay. To cut 11 na only one i look. oya oh, your money na one fifty. oya oh, oya oh, oya abeg give me money. officer i'm lawyer sir. relax relax. make sure you don look again. go yes okay. go now. waka waka waka waka. Give ah, give me go, give me go, give me go, give go, give No, no, no. My money na seventy-five sɛbi i m'o no remember to collect receipt from this worker in case of next time. <laughs> see this mumu ah anyway after all na me cheat them. na me cheat them. i look for house i come

ọgwụnwa m onye ka ga ụmụ a iwube ozu ihe m atọ <laughs> hmm? mana onwe nnọọ ka anyị ga-esi je nweta efe ndị polisi na okpu ndị polisi ị mana nsogbu anyị ala <laughs> nna agwala m gị na onwe material chukwu ji kpụọ gị ọjọọ so kpụchaa gị ghafuo ụfọ ya ị makwa na sensị ị kpụrụ na police uniform na ha anyị aka owu ite alala final landlord m na-ekwuzi okwu three months tata three months nsi ya lekwe one year jide nse ya 15 ụlọ ya ọnụ jụ onye one ka nwere saịdị a na-ere ere eziokwu ka nna gwa emekwana enweghị ka okwu mkpirisi ya nwere hmm? okwu mkpirisi nya bụ dizọbansị nna enwe amara nwụrụ ụkwụ ogologo mmanụ awụ fensị ndị nga anyị ba je wee ụkwụ ogologo nwekwa ihu dị mma maka ihu a na-emebi ihe anyị ihe mere nwa gị nke onye luke ha luke nga ka m bido tụwa gị maka buwari ya buwari yutɔ tiɲɛ na suguya wa. iye ya mugu. ale kun bu alo ne ya wara ɲa. e b'a kan bila so na n'a ye dɛ. ne na bɔ. a fɔ musaka sa bila. k'a tɔ ne na bɛ na gate. le le yɛrɛ jide an tɔ ta suga. k'a tɔ jɛ mɔnɔ ye ne bɛ na gate. an tɔ ta suga mɔnɔ. k'a tɔ mɔnɔ ye ne bɛ na gate. ale ne ne bɛ na gate. dekwa ndị polisi ọsọ ga ugbu a ndị polisi na-abịa ọsọ ga ugbu a onye na-enweghị akọ na uche onye mụrụ ya onye ọ ga-anụchakwa ya ọ ga mkpụmkpụlọ oga landlord e be like say person no dey inside here mother no ever ah! officer onye gwai e? onye ya na mmadụ na-eme ife ma onye ọ bụ ya ka nna agwa e, this man na-aghọ aghụghọ infact afia ọzọ bụ ụwa keme tigbuo onwe na-asị ọ ga-enuchi oge mgbe anyị na-abata ọkwụ nụkọ na-achị oge na na nkịtị anụ m ya anụ na-akụrụ aka nnụ nwanne m onye ka m ji ekwu si kụsie aka ike mfata ọ da ịgba ụzọ ụ na gba ụzọ gba ya gba ụzọ kwụsị ekesị gbawa ya n'ọmụ ụlọ ụna gbawa ụzọ gba ise ịgbọka ụzọ egochie m ụzọ gochie ụzọ ị chọrọ ịchọ n'ọrụ ọrụ akụọla ọ kụọla kedu ife nke a pụta ebe nwoke a bụ agwọ agwọ chi n'aka ọ na agwa ọchị n'aka unu nwee ike ya n'ukwu n'unu chọọ ma ọ ya n'isi ya bịa ka gị eme kedu ife unu bụ n'obi anyị ịbịa ibu mma chụpụ ya n'ụlọ enye gị ụlọ mana ị alụgodo ọrụ ịbịa rooms dị n'ibe rooms dị n'isa ịchọọ enye gị mọ rooms ma ọ bụrụ ọnụ ị ga-alụ ya ụnụ ya chelu nwoke ma jedebe ya n'ebe ọ ya nọ teachie ya lesson pịa ya ịtarị dịka ntụ deserve ọ ife m okay good ma ụnụ na-emezi nke a ego m ego n'aka na si na ijebe iku nwa nwa ije iku nwụrụ so ịma na ụnụ ga-ana na nyenụ m ego ọ̀gá landlord nígbà yẹn tó fi sí àyìn nù àti òun sí àyìn fọ yóò lẹ́gbọ̀gì. mú wọn lé fa àga ẹgbẹ́ tó fi sí à. boy make we dey shine. ẹ ọ̀nà ká mú wa o. ẹ ẹ ẹ. Yeah, you come over to follow me now. Yeah, I'm not even there. nanu na polisi na bɛ ɲɛsi a b'i fɛ na b'a ra lɔ i fɛ kun taa ta k'i ma na ni não na b'a la nu i b'a di de dɛ mɛ mun na yɛ mɛ n'a ka n tɛ cɛ lo n'a mu a cɛ lo mɛ mɛ y'i fɛ na o bɛ na yɔ t'i fɛ de kun. all right okay. i ma se mun na yesu. jehova bụ aha ire n'elu ụwa niile jehova bụ aha ya o oh. jehova buaya Jehova buaya Biar small boy biar good eh, Kedu Eh, biar biar aku jatuh lagi biar Eh, kayak gimana? ma. Um, because girls some m are esi aga ebe a ndị a na-eme crusade. Okay, um, okay, ebe a ndị band parara cha na-akụ.

ị ga-aka ịkpa mba ị ga-aka nri ị ga-ahụzi ihe ebe a ị ga-ahụ ombrela ombrela ombrela ombrela ombrela ebe ahụ mana ị na-achọ ombrela ga-achọ oh! <laughs> nwa m ihe abụghị ombrela ihe ahụ kanopi tapolin kanopi ee ma ndewo emesịa ma kekwana aha gị aha m bụ ọdeshi onye ụmụ ogiri ụmụ nkwọ eu mba ise nke na-egbu azụ ndị na-eso ụzọ jizọs kraịst gburu n'osimiri galili ọya bụ aha ka ihe na-agụ na skuul ka oke m na-agụ oxford english reader praịmarị 3 ọ nwunye m na-ekwu azụ m kee klaasị nọ klaasị nọ hmm. oke m nọ ọ oh, primary three primary three primary ah. three okay ọ dị mma chukwu gọzie gị remain blessed bọsa kekwe na onye bụ okay aha m bụ evangelist ọtaki chineke ọtaki ivu aja n'isi no ha ọ gị ife aja n'isi ii ka emekwa iji afụ ndị mmadụ aja n'isi ọwụghị ife aja n'isi evangelist ọyakwe evangelist ọwụghị ife aja n'isi evangelist ọyakwe evangelist evangelist evangelist evangelist ka m abụ m onye nkụzi Nke, keekwe ndị na-akụziri ọ bụ ndị community school mba ọwụ ụdị nkụzi ahụ ọwụ ụdị nkụzi ahụ ana m akụziri ndị mmadụ ụzọ esi eje eluigwe chineke ọ eluigwe nke a ụzọ esi aga ya onwe ụzọ esi aga eluigwe ọ ihe m na-akụziri ndị mmadụ ah. eh. mana ịma ụzọ esi aga eluigwe ịmakwana ụzọ esi aga common crusade ọdịshi hapụ ga-emezi god bless you saa ụtọ mụ na gị wefu ọ na-achọ ofu eh. <laughs> smart boy <laughs> mụnwa na egwuregwu a asị nwa na mma karịa nke ọ ga-adị mma ọ gị ururu jiri kwu na aka ma isi ya akwa nwụ ọchịchị ụzọ onye na dị nta ziri gba ọsọ <laughs> nothing sport na mmadụ lakwara ije okay okay inwerenyeya onye na kwụgwọ bụ chukwu asị m inwerenye ya oge inwerenyelu ya eze obela ya inwerenye ya onye na kwụgwọ bụ chukwu I said, somebody give God a hand. out our offering for blessing from God. anyị na gị onye onye Chineke ka o wee gọzie ya. Because God loves a cheerful giver. N'ihi na Chineke onye na obi ọcha na-enye n'anya. Because if you give, it shall be given to you. N'ihi na ọ bụrụ na inye Chineke ga-enye achịkwa gị. Because the bigger are giving, onye more blessings you get from God. Bring out your offering now. Raise them up. Close your eyes. Because we are going to pray. na nwe na Chineke anyị jehova jaire jehova eshada jehova esabot onye na-enye ndị na-enye onyinye nye karịa ya mere ana m asị gozie aka niile ndị a ndị weliri onyinye ha elu na onyinye nke ha jiri bịa so that nke ị ga-enye ha ga-awa okpukpe iri okpukpe iri n'aha jizọs n'aha jizọs n'aha jizọs ya mere imene chineke anyị maka onyinye nyere anyị n'aha jizọs kraịst bụ eze anyị bring your offering and put it in the offering tray weta onyinye gị tinye n'ime ihe eji anaka onyinye egwu ị nwere nye ya ka ị nwere nye ya eze obele anya ị nwere nye ya onye na-akwụ ụgwọ bụ Chukwu enyi m inwere nye ya oge inwere enye nụ ezorela ya inwere nye ya onye na akpọ ụgwọ bụ Chukwu inwere nye ya inwere nye ya ezobela nothing spoil.